ndị Rom isi nke ise ya mere ebe a gụrụ anyị na ndị ezi omume site n'okwukwe anyị na Chineke dị n'udo site n'aka onye nwe anyị Jizọs Kraịst onye anyị site sitewokwara n'aka ya wee mkpọbata anyị n'okwukwe anyị n'ime amara nke a anyị na-eguzo n'ime ya anyị na-anyakwa isi na-adabere n'olileanya nke otuto Chineke ma ọ bụghị naanị nke a kama anyị na-ayakwa isi n'ime mkpagbu anyị niile ebe anyị matara na mkpagbu na-alụta ntachi obi ntachi obi ahụ na-alụtakwa ọnwụnwa ọnwụnwa ahụ na-alụtakwa olileanya olileanya ahụ emeghịkwa ka ihere mee anyị n'ihi na awụsaworo ịhụnanya nke Chineke n'obi anyị site n'aka mmụọ nsọ nke nyere anyị n'ihi na mgbe anyị nọ na-adịghị ike mgbe oge ya ruru kraịst nwụrụ n'ihi ndị na-adịghị asọpụrụ chineke n'ihi na ọ dị ike na otu onye ga-anwụ n'ihi onye ezi omume n'ihi na ma eleghị anya otu onye ga-enwe anya ike ọbụna ịnwụ n'ihi ezi mmadụ ma chineke na-eme ka ịhụnanya nke aka ya n'ebe anyị nọ pụta ìhè n'ihi na mgbe anyị nọ na-abụ ndị mmehie kraịst nwụrụ n'ihi anyị ya mere nke karịrị rinne ebe a gụsịrị anyị na ndị ezi omume ugbu a n'ime ọbara ya a ga-azọpụta anyị n'iwe Chineke site n'aka ya n'ihi na a sị na mgbe anyị bụ ndị iro e sitere n'ọnwụ ọkpara ya mee ka anyị na Chineke dị n'otu nke karịrị rinne bụ ebe e mesịrị ka anyị na Chineke dị n'otu na a ga-azọpụta anyị n'ime ndụ ya ma ọ bụghị naanị nke a kama anyị na-anyakwa isi na Chineke site n'aka onye nwe anyị Jizọs Kraịst onye anyị siworo n'aka ya nata ime ka adị n'otu a ugbu a n'ihi nke a dị ka mmehie si n'aka otu mmadụ baa n'ụwa dị ka ọnwụ si n'aka mmehie bakwa ọnwụ wee si otu a gabiga ruo mmadụ niile n'ihi na mmadụ niile mehiere n'ihi na ruo mgbe iwu bịara mmehie dị n'ụwa ma adịghị agụ mmehie mgbe iwu na-adịghị otu ọ dị ọnwụ si n'oge adam bụrụ eze ruo oge moses ọbụna ịchịrị ndị na-emehieghị n'oyiyi nke njehie adam onye bụ ihe atụ nke onye ahụ gaje bịa ma dịka ndehie ahụ si dị ọ bụghị otu a ka onyinye amara si dịkwa n'ihi na a sị na ọra mmadụ nwụrụ site na ndeghe nke otu onye ahụ amara chineke na onyinye ahụ nke dị n'ime amara nke otu mmadụ ahụ jizọs kraịst babigara oke karịrị nne ruo ọra mmadụ onyinye ahụ abụghịkwa dịka o sitere n'aka otu onye nke meghere n'ihi na ikpe sitere n'otu onye bịa weta amamikpe ma onyinye amara ahụ sitere n'ọtụtụ ndahie bịa weta ọrụ ịgụ mmadụ na ndị ezi omume n'ihi na asị na ọnwụ si n'aka otu onye ahụ bụrụ eze site na ndahie nke otu onye ahụ ndị na-anata mbabiga oke nke amara ahụ na nke onyinye ahụ bụ ezi omume ga-abụkarị eze rinne na ndụ site n'aka otu onye ahụ bụ Jizọs Kraịst ya mere otu a dịka ikpe ahụ sitere n'otu ndahie bịa ruo mmadụ niile iwetara ha amamikpe ọbụna otu a ka onye amara ahụ sitere n'otu ọlụ ezi omume bịa rue mmadụ niile ịgụ ha na ndị ezi omume ka ha nata ndụ n'ihi na dịka edoro ọra mmadụ na ndị mmehie site na aghaghị ntị nke otu mmadụ ahụ ọbụna otu a ka a ga-edo ọra mmadụ na ndị ezi omume site n'ịṅa ntị nke otu onye ahụ iwu wee gbeba ka ndahie ahụ wee rie nne ma n'ebe mmehie riri nne n'ebe ahụ ka amara babigara oke nke ukwuu karị ka dịka mmehie si bụrụ eze n'ọnwụ ka amara wee bụrụkwa eze otu a site n'ezi omume ruo ndụ ebighị ebi site n'aka jizọs kraịst onye nwe anyị